ehe ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ụmụ ibe ndị ndozi ọdịnala ekene ụnụ ụmụ igbo anyị si ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taa anyị si ka anyị kenegodo eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu na ibe kenekwe ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ anyị si udo dịrị ụnụ ụmụ ibe anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ndị kwekwere n'ihe otu kwuru ọkwa ha ndị nkịtị anyị si ka anyị wetara ụlọ ozi ọma taa ịma na um, agwara m ụnụ mgbe ọbụla na <laughs> nwoke na ife na-eme ụnụ aghọtara ihe na-emenụ ịma na onye nọ n'ụlọ na-arahụ ụra chi ya aka n'amụ nwunye ya ọnwụ na ọ nwere nwaanyị mgbe nwunye ya butere ya ihe o ọgwa nna onwe ha ọ chọọ ihe ọ ga-eme mana anyị nwere n'ọrụ ọ dịghị ọrụ anyị otu ahụ ịghọtago ọnwụ na n'ụwa ya ị pụtara ọnwụ na ị chere ibu uru ị ga-agba mbọ that is the absolute truth even electron na-agba mbọ proton na-agba mbọ neutron na-agba mbọ mana ihe ha keziri eke anaghịzi agba mbọ ọ ihere ka ọ wụdịrị elu neutron na electron so ụmụ ibe nwere ihe m gwara ụnụ maka nature nwere natural process nature nwere natural process ọ bụrụ social process because ma ndị mmadụ na-confuse social process with natural process ọ bụrụ otu ahụ ka o si wee dị n'ime ahụ gị everything nwere ka ha si arụ ọrụ even n'ime ahụ e nwere example nyere ndị mmadụ ka nature si arụ ọrụ n'ime ahụ e nwere bacteria what is the source of bacteria mana ọgwụ nwa na onwe gị na-eji egoro ọgwụ ka i wee sọpresie bacteria ọkwa eziokwu ịsọpresie <laughs> bacteria bacteria anwụọ <laughs> mana ọgwụ nwa that means bacteria ha ama ha nọ na confined environment until i show ya pepper. if okis wee gbuo the bacteria i suppress go bacteria bacteria disappear ọ ihe na-eme na physical life that's why ndị ghọtara ji wee na-arụ ngwa ọgụ because they understand the natural principle any bacteria must be suppress. unless ma i build a body ma ọ bụrụ iburu gị because all bacteria ọkwa ha nwakwa atom ahụ bụrụkwa cells unless they come to into a body ha buildzie a body they can suppress any bacteria mana ndị be anyị amara natural science ịghọtago ndị be anyị ndị ọ na ndị mere sayensị n'ebe a kpọọ na amaka jụọ ya amaka this um, eh, atomic number of eh, eh, proton bụ 3 atomic number of electron bụ 3 ị combine ya these three together onye gị 6 6 plus 1 ọkwa ya bụ 7 7 a na-ekwu okwu ya ọwụ na ị add ya these three proton electron ị add ya together four number of neutron onye gị 7 this 7 o nyere gị ọkwa ya 7 number of series asaa gịnị bụ asaa ụmụ ibe gịnị bụ asaa asaa bụ senti maka ndị na-eje ụka mana ihe ọ bụ na igbo o transparent onye ka na-asị holy spirit because asọ is transparent ọ ihe ọ pụtara asị is going opposite transparent that means ọ ya bụ asị ị na-aga opposite transparent ọ ya bụ asị mmadụ esi asị ịghọtago so ọ bụrụ na this 3 which is electron proton no ya wụ 3 no nọmba atomic number ya wụ 3 then neutron number wụ 4 tinye 3 with 4 onye gị 7 ime plus ya 1 onye gị 8 that is life that is the number of oxygen carbon number wu 6 that is isi because onyanwa jidi na-akpọkọta ya o weta hydrogen o weta oxygen ọ kpụọ ya ọ kpụsịa ya uche abata n'ime uche ha na-abata n'ime ọkwa onyenwa si from that source of electron proton and neutron ọ na ya n'ime ọja ka eji si gị na jizọs kraịst enweghị nne <laughs> bicos if you go to atom bicos ọ sayensị ka a na-agụ na amarọ ịga na atom n'ime ebe ahụ ị ga-afụ na neutron na proton nọ n'ofu akpa na ọ electron na outside so ọ na-agwa gị na ya amụrụ ya na ọ osigho from nwaanyị pụta na from nna ya ka o si wee pụta and this neutron o nwere mass mana ọ nwere charge ọ dịrọ ịgotago now ọ bụrụ na ị nọ about negative n'ime gị because this neutron na onwe ha charge so ọ maha ma onwe gị ka ọ nwaanyị ịghọtara so ọ bụrụ na nwaanyị wụ negative ọwụkwa nwaanyị nke mmadụ ana m ekwu aba sayensị nọ negative in sayensị that means ebe ọ bụ na neutral enweghọ enweghị charge that means eweta gị electron na proton mekọọ ya ọnụ nke nwa na onwe gị bụzi those two charges ọwụ na discharge ya negative charge ọ ya bụ attitude ị na-eple mgbe ahụ ị na-eme mmegheri ị na-eme agresive ichefuo na negative charge inside you ka ị na-eplay because is opposite you got all opposite go so go ka ọ depend re manipulate this energy inside you now ndị ndozi ọdịnala abịago si na anyị chọrọ ka anyị mee ka ndị Igbo dị mma mana ndị be anyị ga na-eyuzukwe negative charges nọ ha n'ime mana because that thing will, it will overcloud your sense of reasoning because your sense of reasoning nọ na fire ọ nọ n'ofu because ọ discharge the fire will seed you got so ọ bụrụ na ị were your positive charge na-eche uche ị gaghị enwe nsogbu mana ihe iji echewu your negative charge ọ dịkwa charge as well nwoke positive n'ime mana ọ dominatiri negative charge dominatiri positive charge ị nweghị ụgwa onye je kọpụpụtara m em nọnsensị e, nwa bekee ji wee dee about slavery or dee about against ndị ojii bịa paste na peji nwanne why not you go and copy the science and paste in your page must you go and paste take eh, um, um, ebe a na-egbu ndị ojii to your page why don't you show me source of science to build computer in your page let me learn why must you show me about how they destroy us how they kill us if gona nna agwa gị na ihe na-eme anyị si anyị n'aka you are giving a wrong information to the inner soul of your people don't give them that thing. don't show them that nonsense because my brother unu anaghị aghọta ihe na-emenụ because as you are living you are recording because ị mara you don know about science ndị agha na-eme that movie ahụ na-eme eme for you to be able to build this recording institution eh ị ga-ama about na life of recording ka ị na-eme that's why o ji eme school teacher will give you assignment to write it because as you writing your brain is recording ị na-ede ihe you are recording it at the same time this is how they develop this information in their brain so ọ bụrụ na anyị nọ n'onwe anyị ga-eme nwanne go and look for information paste in your page chọọ gị were nonsense bịa na-akụchi mmadụ ntị obere isi that is rubbish ị gbara maachị emerie gị na maachị my brother go house change your tactics weta new teams mee ọfụma ịbịa dị na sekọnd match winie ọ bụghị ijere match emerie gị ịnọdụ na-ekwuchi mmadụ ntị hey hey they hate us they kill us kill us for what nwanne ilu zuru match ọ bụrụ na anyị nọrọ ọgụ biafra for example let me give example na anyị nọrọ ọgụ biafra gbuo nigeria gbuo 50 billions of nigerians today na anyị adịrị mma dịka amerịka paspọtụ anyị na-aga everywhere ọ bụ na nigeria na complain enwe ihe ị ga egwu if na ọ bụ na just check go this na na biafra dịka amerịka a paspọtụ anyị sie ike anyị nwee ego ye ịghọtago and ndị anyị na ha nụrụ ọgụ 1967 anyị gburu 50 million of them ka ihe ị ga-ekwu today ha na complain ị gaghị gasị ga get out from here ịghọtago so ihe nna achọ igwu na my brother ihe okwu ndị ọcha okwu ndị ewelani okwu nke a adọ nka chọọ dị m ịma ihe m chọrọ o there is cancer in Igbo land how do we solve this problem ịghọtago that is it nsogbu dị na be anyị how do we solve it our culture is dying away how do we elevate this culture in the modern day ka ụmụaka anyị nwee ike buy into it how do we commercialize igbo land ka ọ dị attractive for commerce eh kedu ka anyị ga-esi eme ụmụazị ya educate ka ha understand about science of nature onye a na-ekwu maka ya ọ bụrụ onye si ebe o si pụta ọ na-akọ nonsense because nekwa anya ịma na unu chere na just human being is human being because they are human being no there is element in you working. if your element is down don come here and worry me with your element down element go and update your life update your living e come here and talk you, you update your living e come we talk ọ bụrụ jos only how person ga-apụta because we have facebook anyị nwere facebook we can write we can talk onye ọbụla pụta ọ na-ede nonsense if you have hate inside you keep it for yourself ewetakwara na my page ọnwụ oh, na thing na-enye gị nsogbu because you ndị mmadụ amaghọ na you created monster inside you you created monster the monster is fighting you ịchọ onye ị ga na-akọ nonsense because you create the monster yourself ọ bụ ngwa create the monster because every idea people you associate with decide your destiny people you associate with decide your destiny so ihe nnachi ime unu bụ onye ọbụla nwem onye nwere kansa na ala Igbo Nigeria anywhere in Nigeria kpọọ ndị ndozi ọdịnala let us know anyị chọrọ ime na kansa wit ha bụ ha bụ ọkwa ha nke asịrị asị anyị chọrọ ka anyị because anyị ejene na nke nwa bekee ha na agwọ kansa ihe a na-eme mmadụ kimioterapi mesa kimioterapi nwụọ because kimioterapi ọ na-egbu sels gbuo different ọ na-egbu sels ọ bụla kpatara aka ọ pịa gbuo ya so anyị chọrọ ime ma ya ga-ediskọva any ọda wee na-abụrọ kimio Nigeria every year hundred thousand people na-enwe cancer every year hundred thousand people every year hundred thousand jee jee chụọ ebe ọ dị ebe ọ kacha ndị na-aṅụ bombita aṅụọ bombita aṅụọ esa eh, akata aṅụọ kọstad aṅụọ vati aṅụọ eh, pikmik eje choprit aṅụọ sta aṅụọ golden gini aṅụ ka oge hichara m ka ebe utie ama m ama na mgbe ọ bụla kansa rutere afrịka nọ ndị igbo ga-abụla largest nọmba i know it ama m ama na mgbe ọ bụla ndị igbo kansa rutere afrịka nọ ndị igbo ga-abụ largest why because anyị na-ericha ọchọchọ anyị na-ericha ọchọchọ too much ị ga-afụ mmadụ were anụ o were anụ otinye n'ite otinye azụ otinye otinye mangala otinye ejuna ihe niile n'ime ofe katagwu otinye kpọmọ ị na-enezi ofe <laughs> ị na-ajụ ihe nke ọgwụgwụ ofe ka ngwongwo ka a na-ata ọgwụgwọ ofe ka ngwongwo bụ ihe a biko ịghọtago so ọnya gị ga-eme na-esi anya fatị mgbe m nọ na kansa mgbe m bara m gara be anyị mechacha ọ dị research fụ ihe kansa na-eme ndebe ọ dịrọ surprise because nwanne je na restaurant gị ibe mmadụ na-eme ebe mmadụ ga-apụta n'ụtọ ọnwụ kọstad rie bins ṅụọ pik mik were pọdad mik ghaghị tinye plantain tinye ya akwa <laughs> cheki kweo jos cheke ihe a niile na onwe ofu mkpụrụ nri n'ebe a o ruo n'abalị orie ụtara akpụ ọta anụ orie akpụ na anụ akpụ starch anụ protein ọ na-aga na blood direct that means onwebe ihe niile a dị hode onweghị nri oriri orighi nri dị hode there is nothing like no single vitamin my people ọ oya wee electric food body is electric from hydrogen number one atomic number one to the end all of them bụ electric because all flammable gas so everything bụ electric from a to z so kedu ihe anyị ga-eji wee sị na ihe anyị ga-eri bụ starch i don't know ajụjụ m na-ajụ ndebe anyị why do we choose starch ebe ọ bụ na nna nna anyị ha anaghị eri starch why anyị nwe ga-eji echu starch and anyị risia ya anyị na-anwụ ajụwa anyị asịrị akọrọ ya ọgwụ ọ gaghị anazi vileji na ọ nara nwụọ ị na-ama ha na ha na-egbu mmadụ ụnụ ama na kolesterọl na-egbu mmadụ ụnụ eh? ama ha na ọya na-egbu mmadụ ka nkụ nọ na nri mejọ 90% of cancer from meat a na-egbu ọka a na-egbu ọka a na-egbu ewu ihe niile a na-eri ya eri ụnụ ama na anụ na-ebu ọya eh? a na na mba ya afụghọzi m gova na-achọgharị gova gova gova from ibi na ụdara nwa na anaghị arachakwụzi negodo afa ya look at ụdara negodi afa ya ọzọ iche egicha ndị niile na enye ihe n'ahụ anyị anazighị eri ka ezi ube mgba afrọzi ube mgba nna achị ube mgba afrọm nchọ mbembe afrọm ihe niile a na-enye ihe n'ahụ adịrọsị gwezi nke chọwa nchọ bụ afọ ọkụzi afọ m chọwa nchọ bụ nke nna ọdụsa kansa anti kansa ọgwụ ọgwụ eji agwọ kansa bụ ihe a bikos kansa bụkwa sels ijericha nọnsens ọ dọrọ gị n'ahụ ọ pụghị apụ Ah, because atọm niile nwere atọm n'ime ọnwụ na ọpụrụ bụrụ ọ nọkwa ebe ahụ obido ọ dịka ka mmadụ iwere were anụ tinye na bọtụlụ kpuchie ya some days ọmụọ ikpuru is the same way ọnwụ na those nọ n'ahụ gị because those nwere ha nwere those nwere ihe n'ime ha ha nwere atoms so ọ bụrụ na ha pụrụ they will begin to regenerate another sub atom inside the atom because ha generate ha those cells o bido ribe your own cells nọ n'ahụ gị ribe nke ahụ mee ji wedere ndụ and ọwụ na your body adịrọ active enough to produce boost to your immune system to kill the cancer the cancer will overpower and ọmị ha na overpower inwe ya n'ụgba oribe your organs ọya bụ na mmadụ ana ka anyị ịma na-ekwu ya otu ọdụnụ ka egwuregwu ọ bụrụ ple play is not a joke oh, cancer abụrụ a joke cancer bụrụ a joke ọ bụrụ ka hiv abụrụ ọgwụ ọ bụrụ ọya cancer wụ cells is a dangerous cells ọ bacteria ka ọ bụ and ọnwa anwa kpara ụlọ aka anyị nkwagha ụlọ ọgwụ n'afrịka ụlọ ọgwụ adịghị ọkụ adịghị so ọ ka mma mgbochi ọrịa ka ọgwụgwọ ya mma ka anyị si na ụtụtụ chụwa ego ojii ịmana ihe na-eme anyị a na-ekwu ya ụta ndị be anyị litra mana mgbe o si etiri ndị nwere ego ha na-ejekwa amerịka jee gwụọ jee europe jee gwụọ ndị ụbịam ndị ụbịam karịkwara akarị na be anyị unu enwekwaghị ego plen enwekwego plenu ana m ekwu n'oge kịta ana m ama nkwa nke ana m ama ọkwa anyị enwekweghị na ego plenu ka anyị jirikwenụ n'oge chọwa ego ochi bifo chi echi okwe ruo echi onye ọ kpatara aka ọ ba kịta a nakwa ekwuhe na ahụ ka anyị chenjikwenụ nri anyị na-eri chenji dayet anyị ndị ndozi ọdịnala nwere ihe ọṅụṅụ nke ndụ ihe oriri nke ndụ dị resiti a ga-eji na-eje dị na ho vileji na anị igbo ebe ọ ọbụla ndị igbo nwere shọpụ agbakwara ha ama ịkpọkwara e ha ọkwa mmiri maka ozuzo kansa na-abịakwa n'ala Igbo ọ bịakwa na-abịa o ọ bịakwa na-abịa ọ na-erikwe ndị every year 100,000 na Naịjirịa jekwe nche eke ndị bụ maximum nọmba ịchọkwa ijoin kwa ihe anyị na-emekwa na Naịjirịa kwa nọmba ntị kwere ebe a kpọkwa ha kpọọ nọmba ahụ jekwe soro ha mere ihe a na-eme ọkwa ruo echi kọmịnọ nna silin na-ekwugheri ọkwa ha echi ị nọ dị n'azụ ụlọ ee aba m ihe ha na-eme ịdịgba chọn ihe ha na-ekwu eziokwu ịma na kansa dị ọta ka ị nụrụ ya ka maka na afrịka mgbe ọbụla anọdị ịma na ndị afrịka mgbe ọbụla ya nọpịa nọpịa mkpụrụ amụ enweghị ihe anyị na-adị ndụ me ibe anyị na-arụ plen anyị arụghụ a na-arụ moto ịnọsị na-arụ na moto sọsị ya na naijiria niile ọsụsọ ofu onye mmiri nkịtị anyị adịghị ndụ gbapụ mana anyị ga-eje n'ụlọ ụka nye ha 20 milion ije n'ụlọ ụka otu ọsị anyị m arụ ụlọ ụka sọsọ bịa rụọrọ anyị labọratrị anyị chọọ laboratrị ebe a na-eme kansa anyị enwetago labụ anyị nidiri machines anyị nidiri machines eji e, e eme eji echek these herbs wepụta their active ingredients were wee gbuo kansa anyị chọrọ ya ị ga-eje rụọrọ ha ụlọ ụka ịrụọrọ ha ụlọ ụka ee aga m enye ha 20 million ndị ụlọ ụka ee eh? aga m arụrụ ha ụlọ ụka nke a ụlọ ụka nke ahụ akụtie ruo ọzọ kedu ihe ụlọ ụka ahụ ga-enye dị vileji kedu ihe ụlọ ụka ga-enye dị vileji achọrọ m ịma kịta anaghị ekwubego something substance nwere ike inyere ndị Igbo aka prevention is better than cure ụmụ ibe prevention is better than cure onye ọbụla nụrụ okwu kansa mefuo anya ịda na o nwere problem inside him ọ bụ na o nwere mental disorder onye ọbụla nụrụ okwu kansa nefuo anya ịda na o nwere problem within himself ọ bụ na o nwere ihe a na-akpọ mental disorder because ije anụ ụlọ ọgwụ ị ga-afụ mmadụ ebe ahụ ihe eji mara ndị igbo charity ogbenye ndị ogbe na-enyere aka onye ọ gara ọgaranya ọ ihe eji mara ndị igbo this is who we are every all the whole western world ihe ebe a si wee mụta the way of life from ndị igbo ọ because na enwere ndị na-eme mmegheri maka na nwaanyị na-amụ nwa nwụọ ndị dị ma ya amụzi amụ ọ ihe unu chọrọ ọ because na nwaanyị na-amụ nwa nwụọ ndị dị ma ya amụzi amụ we can never leave the way of our ancestors never and ọ ihe bụ their way their way bụ this thing sayensị teknọlọji nka na ụzụ soshiọlọji ọ ihe ha bụ ndị mbụ ndị ọkpụ ndị egede ndị ọkụ ọ ihe ha bụ di energy fire ndị ji ike n'ọkụ ọ ihe ji mara ha ọ bụghị onye jọ nọ na ya adị ọnọdụ na ya adị eme gịnị you want somebody to do anything for you mgbe ọ bụ na na-achọ ka emere ha emere ha ihe niile ị complain cha ya gba plen nwa bekee ịkọmplen cha nwa bekee anyara gị from Europe na gị bụ ụnụ ịkọmplen cha igoro moto nwa bekee ịkọmplen cha igoro blenda nwa bekee ịkọmplen cha igoro kọmputa nwa bekee ihe niile nwa bekee ibin fon ji ekwukwu nwa bekee akpọọ ga akpọ ka eme eme ịkọmplen so ụmụ ibe kansa prevention ọ ihe anyị nọ na maka anyị ji ise ka anyị ji anyị ji ise wee bịa asị ndị ndozi ọdịnala anyị chịgha ise anyị chi kansa prevention jide kansa laboratory jide tourism jide eh, eh, culture and education jide agriculture mana one after the other nke anyị na-ebu ụzọ ebido na cancer prevention campaign anyị kara na genesis anyị na ebido ebido so ọ bụrụ na ị chọrọ ịtụ n'ihe a na-eme kpọrọ anyị bikos ebe a na-etinye m nọmba ebe a enwere nọmba ntinye nigerian nọmba dị ọ dem join dem ọ bụrụ na naijiria ebe ọ bụla ị nọ n'ụwa nwanne ka anyị mee na ihe ka ndị ma ihe ọkwa ndị ụka ịbụghị ndị ụka ị gaa na sọsọla leki ụka dị na leki ru 5000 ụka dị na leki ru 5000 ị gaa die majority of them bụ ndị igbo na leki kodie majority of them bụ ndị igbo mana ọ fịara ahụ ka ikpe onye igbo emes ọ kọmplen ba ejikwa eme nke nwa ejikwa eh, mgbe and then so what mmadụ na-aga skuulu daa o jekwa egen na ịga skuulu ịda ijekwa egen ọ bụ na o nwere ndị mere bifo ha emeta ihe ọ ya meziri ị ga-akwụsịzi ị kwụsịghị ịchụ ego ka ị na-achụ ego ịchụtabeghị ị na-akwụsịra kemgbe ị na-achụ ego ịchụtabeghị ị na-akwụsịra ịkwụsịbeghị ka ihe na-akọzikwa so aluta continua in laboratory we know science only only what we know in life is science ị gaa na labụ ime labụ ọ bụ na ọ ọgarọ you continue you continue na-eme na-eme na-eme na-eme until you nweta result ọ ihe ji until you nweta result ị ga-emegide until you nweta result nri that is eh? ya nri anyị ga na-erisi na organic nwanne dis organic ga-eboost igbo agricultural economy dis organic ga-emekwa because nna nna ihe eji mara ha bụ ịkọ ugbo we were known as farmers ọ ihe anyị bụ ndị na-akọ ugbo igbo ihe bụla dị na agba ike ji gbara anyị igbo mkpa sevio bikos ugbo ụka sevio bikos save mmadụ rie nri ọ dịrị ndụ iriro nri nwụọ ibụrụ onye na-ebu ọrụ na dị ndụ iri ezigbo nri iche ezigbo uche ịmụ ezigbo nwa onye na-eneghị eri ezigbo nri a na-akpa eche ezigbo uche ọ na-akpa amụ ezigbo nwa so either you do or you don't do you must rie n'ezigbo nri is your responsibility to rie ezigbo nri o ọkwa your responsibility iri ezigbo nri ọkwa ihe ọbụla efere gaị n'ọnụ ị na-aṅụ kaikai ịgagara m na vileji fụ ndị na-ete mmanya na-aṅụ kaikai nsị a ka ị na-aṅụrụ kaikai ị nwere biya ị nwere tombo ohi na-aṅụ kaikai waị anyị agbaghagoro ndị mpa mmadụ ndị mpa mmadụ ite mmanya <laughs> anyị agbaghagoro ndị papa ite mmanya na yes anyị na-aṅụzi wine wine ị ga-eme iburu bịa na eh, western eh, eh, shop ijegide ngadie ijegide ngadie eh? ijegide ngadie ire nwaanyị na-ahụ nere na naijiria iburu ebe ahịa ndị nwa bekee kpata gị aka <laughs> ọ kpata gị aka ọ mesịa gị ihe next time ịfụ nwaanyị na-egbe ọsọ ọ ya ka m ji eme m ji eme pati ebe ahụ ọ datụ nwaanyị na aha jụrụ ajụ ka eji eme pati na naijiria asị ndị ndị ndị nnukwu mmadụ ha ndị ike bad wine wine a na-aṅụ wine ya wine ya mmiri na shuga ọ ihe ị na-aṅụ a na champan champen gịnị champen aha ya heri ebe a evritin anyị nwere as economy emere ya abandon foreign one eje china ebute eh, eh, henikin henikin na china eje china ebute ihe ọ bụla ebute foreign foreign foreign foreign foreign mmadụ kwuru dat foreign something bịa na ụkọ ihe mma egwu pịa n'anya ihe okowe aka ngwuo ya pịa ọ nọga ya m ya ọzọ ọ kpọghọ egwuo m ya nke bụ a na-agwa anyị bịa afọ a na-eto anyị Ah, eh, black and proud proud are kedu ihe anyị na-arụpụta aka na-egwugo cancer na how do we cure this cancer ọ na-abịa how do we prevent ka ka ga-esi prevent this cancer na ihe a na egwu maka ya mobilization in igbo land nigeria every part of nigeria ndị igbo nọ ndị be anyị kwesịrị ịma nna anyị go lagos ka afọ ihe ndị a na-eri n'ọnụ go to idumot and see them go to alaba and see ka ihe ndị be anyị na-eri ịgwa mgbe onye na-eri ihe a ọ ga nọ 50 years ifu mmadụ afọ ya ha ka nwaanyị dị ime nwoke na-adị ime ọ ndị Igbo ka ihe eme ifu ifu nwoke dị ime o buru afọ afọ a na-abịa n'imi ebe ka ọ na-eje obodo ga-asị akọ ya ọgwụ nwe ha ọgwụ akọrọ ya ọ blọ preshọ blọ preshọ gburu ya enwere ọgwụ akọrọ ya mmadụ ga-ejide je ihe ọsị ha nna ya ihe onye onye onye hotel n'ibu ọ sịghị ya na m aṅụ 12 stout ha ah, big stout ana m apịa 12 nọ na mmadụ ịṅụ big start na oke ya wụ suicide mission nwanne ọ suicide mission na mmadụ ịṅụ big start 12 wụ suicide mission mana na anụ Igbo a na-eji ya anya isi ị na-aṅụ big start 12 nwanne suicide ka ị na-achị kọmiti o ya ọ bụrụ ezigbo ihe ihe a bụ the during the ihe anyị nọ na age of gold this is the age of gold this is the age of knowing age of knowing ọ ihe anyị nọ nna nna anyị ọ saịkụl ka laịfụ na-agba laịfụ saịkụ ọya bụ abụọ ọya bụ abụọ ọsa everything will ejekt ọ wit kpamkpamkpam ọma eject kpamkpamkpam ọma eject ọya ka asọ na-eme gị nke na-eme na asọ asọ anaghị abụ asọ continuously asọ wụ taịm ọ na-agụrụ agụrụ ịbụọ ya ọgụrụ agụrụ ịbụọ ya ọgụrụ agụrụ ịbụọ ya ọya ka eji akpọ ya abụọ ọ na-abụ asọ ị na-abụ transparent because asọ wụ transparent ọ ihe ọ bụ ọnya ka ọnwa ji wee bụrụ ịbụọ ọnwa bụ nọmba 2 bikos ọ frekwensi ọ repetishon ọ ihe ọ pụtara nwere ihe ọzọ ụmụ ibe eh? a na-agwa anyị ibi afọ a na-eto anyị a na-agwa ndị be anyị meghee na anya ụnụ meghee na anya ụnụ rapụ godin dis kristism and hate ka anyị fokọs ka anyị chọọ na ihe na-achọ anyị rapụ godin ndị aha aprepụ ha ka anyị chọọ na ihe na-achọ anyị enwere ihe anyị asị pipụl anyị enwero base anyị enwero base enwere no base nothing ka anyị fọkọs godid bikos ụmụazị gị na-amụ amụ iwerekwe dis kind of ideology sokwa ha ọkwa ihe agwọ na-eto ogologo ihe agwọ mụrụ ga-eto ogologo bikos ọ ga-eme ka nna ya omeka nna ya ụnụ anaghị maka omeka nna ya so the best thing anyị ga-eche nji wee ka anyị si eme ọ dịrọ mma anyị atara anyị go for long time ifuru na ọwa ọkụrụ anyị gba last abịa na naijiria anyị gba last bịa na ala bekee anyị gba last ebe ọ bụla anyị gba last mana ijee na all the whole sayensị in this world ndị Igbo nwere position ebe ahụ everywhere ma NASA best medical facilities ndị Igbo nwere director ebe ahụ ka ezi ihe merenụ odoga ya na ya nwere structure nọ structure eze eze wee structure ọ ya ka eji akpọ ya eze n'Igbo because oye structure ka ọ bụ ọ structure anyị nidere because ife ụlọ structure bịa nọchi ụzọ ọ bụrụ na onye na-enwere eze ọ mara ekwu okwu ife onye na-enwere eze ọ mara ekwu okwu ee strọkchọ ka ọ bụ o nwere ihe ọ na-arụ ọ bụrụ ọsọ ka ọ bụrụ ọsọsọ ịta ihe ka ọ na-ata ihe okwu yi na-ekwu onye na-epu utu na ọda onye na-epu utu na ọda onye eze na-eme ya onye eze na-epu utu okwu na ọda onye wepụrụ eze na-ewe ya ọsọ afụfafụfụfụ odoga anya na eze nwere ihe ọ na-adụ abụrụ ọsọsọ <laughs> ịta ihe ụmụ ibe ihe ọ bụla ịfụrụ dị bụọ <laughs> nke a nụnwa <laughs> bụ mmụọ aka ekpe bụ mmụọ aka nri bụ iru ọya wehere na enu osiri isi ebe a na-asa anụnụ mmụọ nụnụ transparent mmụọ ezigbo mmụọ eh? ajọ mmụọ bụ nke mmụọ opoziti opoziti ka a na-akpọ ya ee bikos asị bụ eziokwu ee eh? ọwụzie na ọjọọ ọjọọ njọ tata izu ọjọọ elu na-azụ na osigo na azụ ihe ọjọọ nụnụ eh? ụmụ ibe gee nnụ ntị n'okwu ka ụnụ ihe a na-ekwu ebe a ọkwa na maka a na-agbara ụlọ ọkwa na maka a na-ebu ụlọ esipo ebe ahụ ọkwa ezigbo esipo mmadụ isi asị isi asị maka na asị bụ <laughs> mgbe itinye igbo a na-asị bụ asọ ịtọọrụzie ya isi ọ bụrụ nke ọ bụrụ opposite so ndị be anyị ihe m na-achọ ịgwa ụnụ bụ na ọ bụrụ na anyị kọntinue otu anyị si eme otu anyị si ebi ndụ enwere ebe anyị na-eje because the number one philosophy n'ụwa bụ ịgbaragodo basics that your language you must know them. asụsụ gị ahụ ị ga-ama ya ọ bụrụ na ị mara asụsụ gị enwere ebe ị na-eje because ihe niile ahụ a gwara gị na bekee ị ga-amagodi na langwe njụ oge gịnị bụ arụ isi nọ bọdị gịnị bụ bọdị donno arụ meshin arụ is meshin ọbụrụ bụrụ bọdị bọdị bụ litra onye ka a na-asị gị bọdị pas ị ga-enwegodi meshin bifo nwezie the pas of the meshin because arụ gị bụ meshin nwezie pas n'ime kpọta isi ọbọdị ị gaghị aghọta anything you cannot know anything if you know arụ as body you don know science of it mana if you understand body arụ as machine then you know the science of it. were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma ọ bụ n'emume valentine o bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na wwwolobicom gwa onye ọ họrọ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com so ụmụ ibe ịmana sometimes ọ <laughs> na-eme a na-ekwu ihe otu a ọ dị ndị be anyị ka ama m na most of them most of them na-agacha na pad na-eti na akpa na-eti na akpa mana nwanne ọ bụrụ otu ahụ ka esi eme maka na onye isi zọta ụdara n'ụkwụ ọ rachasị ụdara ọ zọtara n'ụkwụ ọzọzi apịa ya ahụ ọ ka mma na ịpụta ful onweghị onye na-eme gị anything what you see in the mirror is what you onye nwa ihe na-eme gị because there is two in this life opposite reaction ọ bụrụ na ị create a desire ọ bụrụ na ị nweghị ike imit up na desire gị then the reaction of that bụ ihe ị na as asị agwa that is what you call character you go so desire ị ga-ecreate you must create a desire don follow a desire create a desire on yourself work towards that desire practically ị nwere everything on this earth you don have a race unless you create a race there is no automatic race there is no automatic country there is no automatic family you have to create it owo nature ị ya create no automatic one because we are living based on illusion of reality i am onye igbo abụ m onye igbo based on what ọ bụrụ na anyị chọrọ iwu ndị igbo people must create igbo because he create gị igbo and go because ị gaghị abụ onye igbo bụrụ onye ụka ọ bụrụ onye igbo bụrụ muslim igbo is a culture is a cultivated mind is a mind control is a bind is like atom is like atom proton electron and neutron they are bound by something they are bound by something so if you are electron proton and neutron you want to build this house then you must buy by something that is why we use the igbo philosophy to bound the house ka ihe ji wee bandụọ ya na ịrapụ ke ndị ụka ejebego ndị isi anyị na-eje ndị juu na-eje then how do we do this thing how do so ihe ọsọkwa kwuo this thing ihe ahụ natural element this is how they work Ịna na-ekwu ị na-ekwuru onwe gị it will not work because they are natural process it will not work that is nature because you are going against nature if you want Igbo you must have ideology ọ bụrụ ka onye nọ dị na street ọ na-ekwugheri my ancestors way my this my that do you know it ma your ancestors way or because you think so because you read on Google uh, because you see on the where on the no there is a hole there is a tiny hole and this tiny hole is very very tiny once your mind is not correct information will not pass that is the law of nature if you are not pure ọ bụrụ na asụ adịrọ n'ọnụ ọ bụrụ na asụ adịrọ n'ọnụ nothing will pass the throat ọ bụrụ na ị nwere asọ mmiri nothing will pass your throat ụmụ ibe ihe ọ sọkwara gị mee nothing will pass that is why you akpa ya asọ transparent because onye nwa na-ebuda ihe from this hole from there ka ị ebidogodi ma ọ bụ na asọ adịrọ n'ọnụ enwere ihe ga-apasị ọnụ gị if you are not transparent the information will not penetrate never your ancestors is ever living and we ever live and we ever live because neutron will decay and go back to proton and electron neutron will decay that is you and me we will decay and we go back that is ya ndị ụka werechara ya wee tinye n'akwụkwọ ụka ha go. ọ sị gị na ọ nwụrụ in three days he rise again that is neutron decay and go back to the father because the proton and neutron is in one body then electron is outside that is what wee sị gị na a mụrụ ya na-ejighị njọ ọ ka o ji wee sị gị na ọ bụ nna ya mụrụ ya all big science they are talking about nothing more nothing else proper science proper science maka na ndị mana ndị ụka aghọtaghị a na-akọ ịchọkwara igwe ha they will never listen so nke bụrụzie nke ndị igbo nke ndị igbo dịgoro iche ebe ahụ ka mkpa ịghọtago nature don fuck up there is three atomic number in neutron and the same three in proton ịghọtago so this three plus three that is six and six wụ gịnị atomic number six wụ gịnị carbon that is isis the molder the builder all carbon na build the add ya one onye gị 7 that is the add is the whole seven together onye gị life that is 8 infinite 7 bụ mmụọ mmụọ bụ 7 ọya bụ asaa mmụọ dị asọ ọ bụrụ mmụọ mmụọ na-adịghị asọ mmụọ asọ bikos asaa bụ asọ asaa bụ asọ ọya asaa pụtara asaa bụ asọ ọya ka ịfụ na a na-eti mmọnwụ a na-akpọ ya asaa asaa asaa ndị na-eti mmọnwụ unu ga-anụ ka a na-ekwu mana ama m na of na amaraghị a na-ekwu ya ha asaa asaa asaa asaa bụ asọ ọ ihe ọ pụtara ihe dị asọ den asaa atọ <laughs> asaa atọ wụ <laughs> ah, asaa dị asọ that is you the holy one the heru the christ ịghọtago nwere ihe ọzọ nna gị gwara gị ya agba nọ asaa atọ na iwu the holy one but ngụnwa na onwe gị ịgaziri opposite of asọ ịgara gara opposite of asọ enwee ụgba gọtago ịdị ọsị asọ asọ wee gbanarị gị enu na ala wee chinarị gị ị mara nje aghụghọ taba ahụfụ nwe ọnwụ you see enigwe achinarị gị ọkwa na a na-ekwu ya everywhere mana ụlọ ụka ma ihe niile then say this thing everywhere but i tell you if you don't have asọ ị nwere transparent the information will not flow ọ gaghị aba ma ị dịrị asọ ọ gara aba because nature will purify you that is it enwere carbon 8 this carbon 8 is unstable ịma ihe na-eme na carbon 8 nature will make the carbon 8 stable to come into carbon 6 you got go? because 3 plus 3 equals to 6 that is the number of carbon you are unstable so because your life before was unstable earth is hard which is the judgment or a place of hellfire ịnọ n'ọkụ mmụọ ịghọtago and the problem bụ na ịnọ n'ọkụ mmụọ ịgbadị na ịnọ n'ọkụ mmụọ that is the case that is the case o nwere ndị bịara here to zọpụta ndị nọ n'ọkụ mmụọ na purgatory to rescue those in hellfire nwere ndị bịara ọkụ mmụọ ịbịa taa afụfụ na their own place nwere ndị for heaven to enjoy for the good they did everything wee ever accord. ọ dị death birth life and death ọnya proton neutron electron because neutron will ever decay and go back to the father simple as abcd all this information is everywhere and black and white but the only one to know is the holy ones ndị dị asọ we ever know this thing is there and is open in black and white in the space becos you came from your father from the holy spirit mother earth na-echi njọ ọ bụ ihe ọ bụ ihe automatically ọ ihe but ndị be anyị amarọnụ they will never listen the problem bụ na datin nọ ha n'isi nọ ha n'ime the opposite they we never let them penetrate because the asọ the spirit of the asọ adịrọ ha n'ọnụ the asọ adịrọ ha n'ọnụ that is why they can the, information will not pass ụnụ ka ihe eji akpọ ya asọ ka ihe eji akpọ ya ọnụ onu we onunu ka ihe eji akpọ ọtụ ọtụ ka ihe eji akpọ otu otu otu ka ihe eji akpọ ya ofu ka ihe eji akpọ ya abụọ ka ihe eji akpọ ya atọ ịtọ n'ime ofu dị ngozi ịtọ n'ime otu dị ngozi kedu ihe eji akpọ ya distance ihe abụ ya kwesịrị ịma anọ anọ bụ gịnị for cardinal point eke na ori na afọ na nkwọ ọ na combine ya distance tugeda together onye gị dị nọmba of neutron that is four. anyị kụchazie fọ anyị ekwuo ise that is the space you see five ndị Igbo anaghị agụ 10 ụmụ ibe ọ na ị gasịa 8 ị gaa na spiral that is the spirit of man ọ gasịa na spiral orie ye that is iri iri iri origo ye that is ebidokwere n'isi 5 ise ise ise mmụọ akaebe that is oru ha 7 7 is the number then 8 is infinite holy spirit is 7 asaa asaa asọ then oru ha na 7 ahụ ọ eight 8 that was life amụ na gị na-ebi na because life is on end as it was in the beginning is now ever shall be world without end that is it ịghọtago ụmụ ibe so ihe a na-egbuwara ụnụ bụ ahịa a na-egbuwara ụnụ ahịa for you to change enwere uru adịrọ n'isi azụ there is no life what you see is an illusion of life tọọ ihe ịfụrụ ime nwere ike ichere ebe a bụ ebe ị na-esi ọnwụ na-esi ọnwụ nwanne jee jụọ ndị nwụrụ anwụ e <laughs> nwere egwu anyị na-agụ anyị si ọkpa akụ eri eri jee jụọ ka ọrụ ndị nwụrụ anwụ ịkọsịa destiny from the minute the Osiris from you dị asaa asaa ka mkpọ ya asaa maka mkpọ ya osiris nwere ego na na-aghọta ya ya asaa from the asaa the transparent pro from you nwanne ị ghọọ na onye nwụrụ anwụ because the oxygen will stop oxygen bụ nọmba 8 oxygen bụ nọmba <laughs> 8 so onye ọbụla ma sayensị ga-aghọta ihe m na-akọ ya nọmba 8 bụ oxygen and once the oxygen stop from you you are dying ịnwụọna and dị ha na ibidokwere n'isi bidat kedu izi ihe na-emere ihe a niile why don't you restructure your life ebe ọ bụ na this thing this is how it is birth life and death why don't you restructure why don't you restructure then so ka m sorozie gị because otu a i know life then ngị nwa life instead of you to learn life e want me to follow you to hell ọ ihe ị chọrọ you want me ịchọrọ ka m soro gị to hell nsogbu adịrọ atụrọ ọmara ọmara atụrọ ofe ga ofe isi n'ọhịa ihe anyị na-ekwugodi bụ na kansa abịago wụ na ọbịago and ndị ndozi ọdịnala abịago kwenu wee sị na kansa we will not let cancer because we anticipate ihe eji mara ndị nna nna anyị ha anticipate we anticipate everything before cancer abịa anyị anaghị anticipate make sure na before orie anyị anyị enwetago ha abụọ ọgwụ nke dị n'ala igbo ọ bụrụ nke anyị ebute from china ọ bụrụ nke anyị ebute from america n'ala igbo ka anyị ga-enweta dị ọgwụ gwụọ ya n'ala igbo anyị ga-ebidogodi from iri iwepụ this nonsense from Shoprite mmanya ọkụ all this mmanya ọkụ burukwa ebuchighara ha azụ wine a niile ego is not everything use the money invest in your land invest in agriculture brew the wine bujekwe ndị tali buru ya bujekwe ndị Spain take it back to them ị na-enye onwe gị poison you are eating poison ọgbakọ eri eri bara iri omego nsogbu adịghị agbachi ọsọ agụọ maịlị ụwa bụ nke onye we are here we know the science of life <laughs> so ị gasịa eh? ebe ị na na ọchịcha ụmụazị wee zọọ gị ihe a zọrọ gị ebe ọ bụla ị na-aga na-achụ gị ọzọpịa gị nsị agbasịa gị n'afọ nee na oke oke ka e butere ọnya dose n'iro and disi ebe o desara ọnya ọha ka field field buru ibu ọ dị ka field buru ibu very mighty field oke hapụcha ebe niile ọ ga-eje jechọọ nri jewe ebe ahụ edewere azụ ruo ebe ahụ ọnya ama ya ndị mmadụ emebere ya ebere hei hei onye nke ọnya ama ya o hewo kedu ihe eji wee tiri oke ọnya nwanne ọkwa ndị ọzọ na-eje achọ nri oke ejebe n'ebe e tiri ọnya ka o jeta azụ wawuf your desire is holding you <laughs> ijego your desire ịfụrụ ihe obi gị siri ọ dị mma ịma bikos ịmara na ihe ọma ịmara ihe ọjọọ so obi gị si gị nọ nka ije ebe ahụ then ọ dị positive an electric charge electron dị charged <laughs> so ọ negative charge ka ọ bụ nwanne positive charge ka ị ị na-achọ ebe ị ga-esunye isi ọsị gị bịa come here you are looking for where to go ngwa bịanụ nwanne ị bịanụ ọta aya gị daa n'ebe ahụ nke a na-akọ that is life or nature that is nature is a desire ọnụmụ ibe hmm. letter c is for control that's why you have child <laughs> child needs the control so christ is for control those who control their mind and those who are to the control. that is two the christ the son is the father the christ the child is the lamb of god who takes away the sins of the world in agente asa is the aso and the christ the light one the big one big christ then the one emeziri eh, personify the personified christ is the lamb the nwa amụrụ ọfụrụ nwa amụrụ ọfụrụ the one nwere ihe dị ya n'ime the blanket oya ka o ji wee nyere atụrụ n'onu that every child is Christ unless you give them wrong information with right information they will rise above with right information every child will rise above every child is capable of rising above to a, a God every child you give them wrong information and you come here to blame nwa bekee and blame everybody after you gave them you show them slave picture show them slave video show them nonsense show them everything destructive and destroy their mind you come here and tell me nonsense after you have destroyed their, their life with nonsense image and negativity ị bịa na-agwa m na oke ọnya mara oke oke jere ịta azụ ọnya ama ya oke jere ịta azụ ọnya ama ya ọ sị gị na if you see me you see my father he said so in the bible said so everywhere for you to know what if before you mara ihe ihe anaghị afụ anya ị ga-ama ihe a na-afụ anya ihe a na-afụ anya you will know me that is true matter you study what is not matter that is it here left hand is ihe anaghị afụ anya you don see it and right is what you see that is why it's five five mpụ ụkwụ gị dị 5 aka gị dị five the eye is two. mmụọ wụ mmadụ that is why ndị dibia mgbe ndị ochie ha na-ewere ihe white ete n'anya aka ekpe ha na-ewere ihe white ete n'anya aka ekpe that is why ndị dibia mgbe ndị ochie na-eme anya mmụọ oyihe ọ na-achọ ịkọwara gị mana ndị be anyị ọ ga-aghọta ụmụ ibe would they listen can they hear the message from the source mba ha agaghị anụ ya they will come tomorrow and, and, and, and accuse me for everything every goddamn thing they will accuse the same way as again gị na Jesus Christ came there wasn't anybody came nobody came that is what they see every day they write about somebody will come and tell them about this truth they will say bring it wete ka egbuo who do you want Barnabas or Christ give us Barnabas give us Barnabas kill the Christ and tomorrow they will come and complain kill the barnabas give us barnabas give us barnabas kill the christ yes the christ will be killed there is no problem the christ will be killed and tomorrow you will see the barnabas will come and do what all of you will start crying again hey hey egbuo ha yo they have killed us they have did this they have did that yes chowadro ọkwa ebe a ka anyị ebe anyị na-eje we are here we are not going anywhere thou shall know the truth and the truth shall set you free that is the truth thou shall know the truth ị ga-ama eziokwu and ndị ọsọsọ eziokwu ga-akpọpụta gị o nwerezi otu ọzọ ndozi ọdịnala bịara maka ọdịmma nke ndị Igbo health ọ dị important ọ dị anyị mkpa ma ọ dọrọ gị mkpa health dị anyị mkpa health dị anyị mkpa maka na onye dị ndụ na afọ ihe ọma ndị Igbo si much more you live the longer you learn much more you live the longer you learn so ịdị ndụ ị ga-amụta a sị na onye dị ndụ na-afụ ihe ọma a na-akwa mma ndụ nwambịa na-eto ogologo mana ọ ka mma ka ị nwee arụ isi ike anyị nwee arụ isi ike anyị ga-amụta maka na mmụta wụ proses mmụta wụ proses enwere onye amụrụ mụọ amamihe onye ọbụla amụrụ ya blank enwere nwa ọbụla amụrụ amụrụ mụọ amamihe mba mma mgbe m gwara unu na 7 bụ asọ 7 bụ asọ ọnwụ na ị gaa 7 nwatakịrị na-ebido iwe eze ọgwa akịta ụwa mebiri emebi mgbe ndị ochie nwatakịrị na-ebido iwe eze from 7 years nwaanyị na-ebido ịfụ mensis from 14 years from 21 years ụmụazị ya baa uru from 21 years ha baa uru na-agụ ya 7 times 1 wụ 7 7 times 2 wụ 14 bizration 7 times 3 wụ 21 amamihe otu aka ga-esi na akaụntụ ya 7 times 7 oge ọnwa erubego oge <laughs> ọnwa erubego 7 times 7 ịghọtago so ọ 7 bụ asọ ịnweta ha 7 ịba life ịghọtago so ọ wụ life so seven aha bụ life ọ seven bụ ndụ and ị na-ekwuzi maka seven a ị na-etinye life dat means you are the higher one onye ka anyị were debere ụnụ n'ụka wee na-akpa Jizọs Kraịst ihe ahụ personification that's what wee sị gị na nna m because ha na-abụ ofu n'ime dị ngozi ofu ọkwa ihe ha kwuru n'ụlọ ụka ofu n'ime dị ngọzi so that means this Christ is one with the Father and if you go to atom ị ga-afụ ya n'ebe ahụ the neutron and electron is inside one place that's why gwesị gị na amụrụ ya na-ejighị njọ <laughs> that is secret ihe na agwa na ebe a no church will ever tell you this thing no church no single church will ever because most of them are ya through me you know my father <laughs> because all one is one ọ gụrụ ya sị ịgọ mmụọ ya bụ ịgọ mmụọ ịgọ mmụọ mmụọ bụ asaa <laughs> ndị nwa na onwe gị gụdezie dị mmụọ na ịgụdo mmụọ ya bụ na ịghọ nanụ ịbụ nanụ ịgụdo ha na mmụọ then the the the information will pass asọ asọ ebutuo ya asọ adọrọ ebe ahụ nwanne nwanne ị na-agba bọọlụ akpịrịkpa oge nkụ enweghị ihe ị ga-erinwu ị ga-aṅụ mmiri ṅụọ mmiri o wee tụọ ya asọ mmiri wee pụta ọya ka ọ na-eji eme bifo ị bụ asọ mmiri o nwere taịm kpamkpamkpamkpamkpam ọ frekwensi that's why kpọ ya abụọ abụọ abụọ frequency repetition the moon ọnwa counting above count separation kwa ọkwa division ọkwa symbol of division eji wee sị gị na nwaanyị bụ s symbol of s s bụ gịnị multiplication ụmụ ibe ọ multiply division is multiplication the symbol of two that is division that is multiplication at the same time eji wee sị gị na ewere mkpịsị ngụ uh, adam ọkwa from anyanwụ ka esi wepụta ọnwa e were mkpịsị ngụ ya wee kere ivu nunu ọkwa nọmba 2 bụkwanụ helium helium ka nwa bekee na-akpọ ya the gaseous eh, eh, freezing gas freezing gas ọkwa ewu nọmba 2 iweta data flammable gas bụ bụ 1 iweta frozen gas add eh, nọmba 3 atom werezie carbon were tiri ya aha tiri ya aha join ya together. onye gị 6 which is number of carbon ụmụ ụmụolukwe na mmadụ bidat eji wee kpọọ ya isi isi nọmba 6 bụ isi ọ bụ ihe ndị Igbo na-agba ya isi ndị Igbo sịrị ọwa isii ọmụkwuru ndị Igbo sị ọwa isii na ọ bụ ụmụ ụmụkwuru ya nna nna ha sị ọwa isii isi bụ isi that is number of carbon that is who you are ọngụ nwa bụ isi ọnụ nwa bụ isi ụmụ ibe anyị nwa bụ isi bụta anyị amakwana ihe bụ isi mba anyị ama ihe eji ekwu ise anyị amara ihe eke n'oli na afọ na nkwọ ji wee bụrụ ịnọ anyị amara ihe eji wee sị abụọ abụọ anyị amara na chi abụọ na chi anwụ apụtago ọbụgo ọbụọ ya onye ka ọ bụrụ eh? asaa asọ asaa atọ asaa atọrọ atọ ọnyanwa mmụọ ọba infiniti ya bụ 8 ụwa agwụ agwụ ka a na-eme ọ bụzie na ọbazie na gị ite naanị itego naanị itego naanị itego anyị etego naanị ọya ebe anyị ya <laughs> ọwụ spiral ka a na-akpọ ya anyị etego naanị ebe anyị nọ ka a na-akpọ ite naanị anyị etego naanị ọ ya naanị o gị idesia na anị orie gị uri iri ọya ma iri ọkwa ya bụ iri ụmụ ibe orie gị na itesia na anị orie gị ịgakwa baakị ịgazi ebe ebe ahụ ọwụ na-eme ha ọfụma bikos ịma na ebe ahụ na elektromagnetism na ọwụ negative e, e, e, chaji so ọkwa ịnwụọ o burukwe mmụọ gị mmụọ gị dịzie hevi na ọ gaghị ebunwu nwanne <laughs> mmụọ gị dị hevi ọ gaghị ebunwu ya nna anyị ga-agazi na osisi ndị afrịka ịmago na eburu oisi ote egbujisie dị oisi ese ndị erie ndị ala bekee nwa bekee wee were wee kwee n'ọkụ wee na-aṅa gị ọkụ a na-aṅa gị ị na-agbazi kịtị nkịtị ị maha na mmadụ dị ya gaa na iro negodi nkịta anya negodi nkịta anya ị na-anya ọfụma ọ na-ewu odoga adịghị ahụ mmadụ mgbe mbụ na o nwere ihe ọ atịrị eji wee bịa na diskọndishọn ewere na-achụ aja <laughs> ụmụ ibe <laughs> there is vengeance ma ọkụkọ ma ewu there is vengeance any time the moment of death intercepting life the spirit is going out with the blood spirit na with the blood be careful onye ka o ji eme asị gị chụọ aja enwe ihe a na-asị gị kwuo enwe ihe a na-asị gị kwuo mgbe asị gị chụọ aja kwa eziokwu ị na-egwu ọgụ ka o nwere ihe ị na-ekwu mgbe ahụ so <laughs> mba agaghị m ekwu nke a ka ndebe ya agaghị m ekwu ya kama tiwe okwe asị dị ochi anaghị ekwuchi ya ọfụ n'elu maka mgbe ọzọ ịghọtago so ka ndebe okwu ahụ nke ahụ nke ahụ ga-adịba mba ọzọ so ụmụ ibe agaghị ekwu nke a na na pọblik maka ma etiwe aka oyibo nsogbu ebe a so a sị m udo dịrị ụnụ ka anyị jekọme ihe ọzọ na mbọsị nta ka anyị chọọ nwere nchi kpọbanụ nọmba aha na ebe ahụ kpọbanụ nọmba aha na ebe ahụ nọmba aha m tinyere ebe a kpọbanụ ya ka anyị chụọ ụnụ kansa n'ala Igbo bifo ọbịa bifo ọbịa ka anyị chụpụnụ ya ka anyị nwekwuo labọratrị ebe ọ dị habs ndị niile nwere habs ndị dibịa niile nwere mgbọrọgwụ na mkpa ka anyị baa na uru emere anyị ihe eme wetere na anyị dị mgbọrọgwụ ka anyị were mgbọrọgwụ a gaa na laboratrị nke anyị weta kansa sels were mgbọrọgwụ anyị wepụta the active ingredients were ya chekie ma ọ na-egbukwa kansa n'eziokwu ọ bụrụ na ọ na-egbu ya nwanna ya nọdịgo n'ọfụma ọ bụrụzi nke okwu anaghị ekwute ya n'okwu ihe anyị na observable through the practical science nna nna anyị ha bụ nka na ụzụ ọ ihe eji mara ha and onye ka anyị na-eme ife eji mara igbo ka anyị na-eme onye ọ bụla sị na ọ bụrụ ihe eji mara igbo onye ahụ ama ihe ọ na-akọ onye ahụ amara ihe ọ na-akọ at all go and tell them si na m kwuru onye ọ bụla sị na ya amaghị ihe bụ omenanị ma ọdịnanị si ya na ọ mara ihe ọ na-akọ ihe ọ na-eme bụ seremoni ihe onye ahụ na-eme bụ seremoni there is four fundamental structure in life there is practical there is literal there is unwritten and there is dogmatic you must know them this four structure of life you must know this four structure ọ bụrụ ịmara ebe ị nọ ị ga-ama ya so these people na-eme ihe ịda na ha nọ na practical ọ na ha nọ na eh, eh, literally ọ na ha nọ na dogmatic they are not ha nọ na unwritten enwere infọmeshọn a na-akụzi akụzi a na-ekwu na ntị enwere infọmeshọn a na-agwa mmadụ na ntị anaghị ede na akwụkwọ that is ihe ọ bụla ịfụ na akwụkwọ is declassified information there is information there of course yes but it declassified ịghọtago enwere ihe nnukwu mmadụ kwesịrị ịma ọ mara ka a na-ịpụọ ndụ ọ ihe anyị bịara imere ka ndị be anyị pụọ ndụ maka afọ a ndị be anyị na-ata ọ dịrị anyị mma mana onye ọbụla onye ọbụla kwujọrọ asaa asaa asaa asaa asaa ịtọ o wee bụrụ ndụ nke anyị na-ebi mana onye ọbụla meghere o ji eri ji eri ede kpụọ asọ n'ọnụ a na-akpọ asọ kwuo okwu jụọ onye ka asị na okwu ọnụ mmadụ ji wee wụrụ ọnụ mmụọ ndị be anyị amara nọọ na okwu si apụ okwu ka a sị na okwu bụ ụzọ erugo be chukwu ụnụ amaghị ihe eji wee kwue maka na ọ na ka ọ nọ ụnụ amara na ọ na ka ọ nọ ọ ya bụkwa ọkụ ọkwa ha na-ekwu ọkwa ya nọ n'ikuku mana ndị be anyị amara nọ mmadụ mepee ọnụ o jesi na mmadụ mmadụ ibe ya ọgbakọ onye ọ na-ekwu maka ya ma onye ahụ ọ dị ka ya ma ọ dịrọ ka ya ọkọtọba mmadụ ibe ya okwuo ọgba amasị gbagide mmadụ ibe ya ịgba amasị gbagide mmadụ ibe gị ị mara dị ma onye ahụ ị na-agba amasị agbagide ọkwa mmadụ dị ka gị maka enwere mmadụ nwee mmadụ enwere ndị wụ mmadụ maka na anyị nwawo mmadụ bụrụkwa mmụọ dị na mmadụ anyị ji wee debe asọ maka na asọ mere anyị iji wee bụrụ ofu n'ime otu dị ngozi mana onye nkịtị ọ pụtazie n'uhe nke ụwa o jiri ụwa wee na ajọ ọjị atọ n'ime ofu dị ngozi how can you do that the consequence will come a sị na onye riri amụ ebele ji ibi ụgwọ nna m ji wee sị m mmụọ akpa na agwụ ejebe mmụọ ka nke mmụọ na-eme dịrị mmụọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ebe a bụ mmụọ ebe a bụ mmadụ ị na-afụ ihe niile everyday na iro mana ị gaghị ama ị na-afụ ya ebe niile mana ị gara ama maka na the information is hidden only for those who attend ihe ụwa chọrọ ụwa enye ya ihe ọbụla ọ chọrọ ihe ọbụla ị chọrọ ụwa enye gị asọ asọ ọ dị n'ire ọ ya ka mgbe ndị ochie ndị nze na ọzọ a na-akagharị zọ n'ire <laughs> kedu ihe eji akagharị zọ n'ire ọ ka agharị zọ n'ire afọ ha baa ebe ahụ ma abzọv ọṅụọ n'iyi na mbọchị ọbụla o mere ihe dị ụta ihe dị ụta mekwa ya ịmana ndị be anyị amara aba simbụl ndị kịta amarọzi ihe niile a nwechara ihe ọ pụtara <laughs> o nwere ihe ọ pụtara mana anyị amarọ ụwa kịta amarọzi mana agbasi ọsọ agụọ mail ihe anyị bịara ka ọ dịrị anyị na mma onye ọbụla sị na ọ ga-adịrị anyị na mma ọ ga-adịrị ya na mma onye ọbụla si na ọ ga-adịrị igbo na mma n'ime mmụọ na eziokwu ọ bụrụ ndị ochi na ndị ama ọ ga-adịrị ya na mma mana onye si na ọ gaghị adịrị anyị na mma <laughs> ihe onye metere o jiri isi eburu anyị anaghị akụ mgbanụ mgbanụ anyị abịaghị ibi fọreva ihe anyị bịara bụ na anyị bịara abịa n'ụwa bụ abịa onye bisi ya ọnaba mana we must lee. a legacy here we must drop something here to remember us with this thing we do that is what we care nothing more nothing less ụmụ ibe a sị m udo doro unu ka asaa bụ mmụọ dị na mmadụ dị ife nke dị n'ime mmadụ na ọ bụrụ na ịghọta ya ọ baara gị uru ọkwa nna ịghọtara ya ọghọ ga-afịa maka na ọ nwere negative chaji at the same time nwekwe positive charge ọ nke ị na-eme eject ime eject ndị Igbo wee sị gị ome mma na mma anyị ome njọ na njọ ya na maka na mmiri mara ugo asaghị ugo arụ asị m udo dịrị ụnụ ka anyị na-ejekwa n'ụlọ ubi ka na-aka kpọkwa na akara anụ nwa m gwara ụlọ kpọkwa akara aha ndị nọ n'ala Igbo ndị nọ na naijiria kpọọ na akara ahụ udo dịrị ụlọ